ekene dịrị chineke onye kere ụwa niile na ngọzi na otuto nke chukwu dịrị onye ozi ya bụ muhammad sallallahu alaihi ụmụnne anyị ndị igbo ndị ọma anyị abịagokwa ọzọ n'oge awa dị otu a iwetara unu ihe nkọwa nke si n'akwụkwọ nsọ koran ọ bụ m bụ nwanne unu nwoke jibrin ụzọma ugiri na ụmụnne anyị ndị na-akọwatara unu ihe a dịka aha m bụ isa fraịde okonkwo daalụ nọ afọ m harun muhammad eze ọ ga-adịzi mma ka anyị gaa n'iru iwetara unu ihe nkọwa nke akwụkwọ nsọ alhamdulillah wasalatu wasalam ala rasulillahi wa ala alihi wa sahabi ajma'in wa ba'd udo na ngọzi chineke dịrị unu niile dịka unu na-ege anyị ntị n'oge ugbu a oge a ka anyị wepụtara iji tụgharị uche n'okwu nke chineke dị na Kur'an, ọtụtụ oge a na-ekwu okwu Kur'an. okwu na Quran bụ nke edere ede n'ime okwu ọnụokwu ndị Arab ọ dịka a ga-asị na ọ nọtere aka na gbasara ndị Igbo kịta anyị na-akọwatara unu ihe nke Chineke na-akọ n'ime ọnụ Arab ahụ nke ga-egosi unu na onye ọbụla gere ntị ọfụma wee tụgharịa uche n'ihe anyị na-ekwu ga-ama na na ndị Igbo kwesịkwa ịdị na-amụta ihe ọma dị n'ime akwụran ahụ ya kpatara na chineke ga-enyekwana anyị aka ka anyị tụgharịa okwu kuran n'asụsụ igbo ka ọ ghara ịbụ sọsọ ịkọrọ unu n'ọnụ ya bụ onye nwere ikike nwere ike ije gote ihe dịka kuran nke igbo wee ike ịgụ ya maka na kuran bụ nke chineke zitere ụwa niile ndị igbo na ndị agbụrụ ndị ọzọ niile nọ n'ụwa anyị na-atụgharị uche na-akọwatara unu ihe gbasara isiokwu nke abụọ nke a na-akpọ suratu ya nke anyị bidoro ụnyaa tata anyị ga-agụkwa gawa n'ihu n'ebe site n'ebe anyị kwụsịrị nwanne anyị nwoke bụ barista harun eze ga-agụpụtara anyị n'ọnụ arab arabik bụ nke chineke ji wee zidata ya ka mụnwa bụ nwanne unu kọwara unu ihe ọ pụtara n'asụsụ Igbo naam أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون nke a bụ amaokwu nke anọ na isiokwu nke bakọrọ chineke na-agwabụ anyị na mbido alif lamim dhalika alkitab la raiba fi hudalil mutakin ebe a ka okwu bidoro hudalil mutakin ezi nduzi ụzọ nke ndị mutakin were Quran bụ akwụkwọ nsọ a bụ nke ga-eduzi ndị mutakin ụzọ dịka anyị ji kọwara unu ọ bụrụ na ị chọrọ ịbụ iso na ndị nke Chineke ga-eduzi ụzọ n'ime ihe ọma nke dị n'ime Quran a ihe izi ị ga-ebu ụzọ gbaa mbọ ka ime mee bụ ka na ndị nke bụ mutakin Chineke wee na-agwa anyị ihe e akara eji amata ndị bụ mutakin الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون nke a bụ nke izizi na ha bụ ndị kwere nke a na-ejiri anya wee na-afụ dịka nkụzi nke chineke kụziere anyị nke anyị na-ada afụ anya ọtụtụ ihe nke chineke kọrọ anyị anyị na-ada afụ anya ha na ya wee na-ekpezu ekpere ha dịka o si dị nam والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون na ha bụ ndị nke kwere n'ihe niile nke ezidatara gị bụ muhammad na ihe niile nke ezidatara ndị ozi chineke bụ ndị bịagoro n'oge gboo tupu gị wa bụ muhammad wee bụkwara ndị nke o doro anya gbasara ihe niile ga-eme ụbọchị ikpe ha wee kwenyekwuo wee ezigbo okwukwe siri ike n'ihe gbasara ụbọchị ikpe bụ ụbọchị ikpeazụ nke a niile bụ nke anyị gụrụ na isiokwu nke amaokwu nke mbụ nke ịbụọ na nke atọ na ụlọ على هدى من amaokwu nke anọ wee na-akọkwara anyị ihe gbasara ya ọ sị na ndị a ụlọ anyị ka ndị a ala huda mirobihim ndị a bụ ndị nke nọ n'ezie n'ezie na nduzi ụzọ nke onye nwe ha bụ chineke ụlọ anyị ka ala huda mirobihim ndị a niile bụ ndị a kọrọ gị ihe gbasara ha site na nke izizi nke abụọ na nke atọ nke anyị nụrụ maka ya kịta bụ ndị nke ahụ bụ ndị chineke nabatara nduzi ụzọ nke chineke ala huda mirobim ha bụ ndị nke ahụ nọ n'ezigbo nduzi ụzọ nke chineke nke onye nwe ha wa anyị ka humul muflihun ndị a bụ ndị nke ihe ọma nke chineke zugoro n'ebe ha nọ ndị nke ga-enwe mmeri n'ebe ihe ọma nke chineke wepụtara n'ụwa ndị nke ihe ọma nke chineke ga-eru aka ndị nke ahụ bụ ndị nke wegoro ngozi nke chineke na uju ya ulaika humul muflihun ha bụ ndị nke obiọma chineke ga-eme obiọma ndị nke chineke ga-enye ezigbo obi iru ala n'ụwa nke a ma n'ụwa ọzọ otu a ka chineke si kọrọ anyị gbasara ụmụntakin ihe a bụ akụkọ niile gbasara ụmụntakin ya bụ na chineke bidoro n'isiokwu a o bidoro n'isiokwu nke bakọra kọọ ihe gbasara ndị nke mụtakin ọtụtụ ndị ọzọ dị iche iche ka chineke ga-agwụkwa anyị gbasara ya ihe o ji akọrọ anyị ndị a niile bụ ka anyị jiri aka anyị wee mata nke ka aka anyị mkpa anyị ga-ewu dịka anyị ga-ewere dịka nke bụ usoro nke e ga-eji mata anyị dịka mmadụ ị na-anya efu na oge anyị na-agụ gbakọrọ chineke si ledina na amta alehim oge a na-agụ fatia sirọtọledina na amta alehim usoro ụzọ nke ndị ahụ bụ ndị nke ịtụkwasị izidatagoro ngọzi gị n'ebe ha nọ gairul magdubi aleghi waladoni ya bụ na oge ọbụla chineke na-akọ akụkọ ọ na-akọ ụzọ usoro ụdị mmadụ ịbụ ndị ọma na ndị ọjọọ chineke agwachago anyị gbasara ndị ọma wee na-agwa anyị maka mutakin nke ọ chọrọ ka anyị ncha niile bụrụ mana ọ ga-akọrọ anyị maka ndị ọzọ ndị nke ọ ga-eme ka anyị mara ka ị nwee ike ịma gbaa mbọ fụ na ya amaghị agaghị eme ihe ọbụla ga-eduga anyị ụzọ obibi ndụ nke ahụ na إن الذين كفروا سواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون n'oge a amaokwu nke ise Chineke chọrọ ịkọwara anyị gbasara ndị nke na-ekweghị ekwe nke a pụtara na ọ kọwachagoro anyị ihe ụfọdụ dị iche iche gbasara ndị nke mụtakin bụ ndị nke kwere ekwe ka ọ kọziere anyị gbasara kafirun bụ ndị nke na-ekweghị ekwe na Chineke na-ekweghị n'ụzọ nke chineke na-ekweghị na nkụzi nke chineke bụ alislam ọ chọrọ ịkọrọ anyị wee sị inna nedina kafaru n'ezie n'ezie ndị nke ahụ bụ ndị nke na-ekweghị ekwe na alehim anzarụtahụ ma ọ bụrụ na ị dọrọ ha aka na ntị amlamtunzirhum ma ọ bụ na ị dọghị ha aka na ntị la yuminun enwere ihe ga-eme ka ha kwere ekwe ị dọrọ ha aka na ntị o ma ị dọghị ha aka na ntị o ofu ihe a ka ha bụ ha bụ ndị na-ekweghị ekwe ha ma nkwe ndị a bụ ndị nke obi ihe kpọchigoro chineke ga-akọrọ anyị ọtụtụ ihe dị iche iche gbasara ha na nkuzi nke bakọra ihe nke anyị ga-amụta n'ebe a bụ na mmadụ chineke kere dị iche iche enwe ndị nke chineke ndị nke mepụgoro obi ha n'ebe okwu nke chineke nọ ndị nke ahụ bụ ndị ga-anata ngọzi nke chineke n'uju mana enwe ndị nke kpochigoro obi ha wee si ọnwụ wee taa aka n'ọnụ na enweghị ihe ga-eme ka ha hapụ ajọ ihe enweghị ihe ga-eme ka ha hapụ ekweghị ekwe enweghị ihe ga-eme ka ha nabata ụzọ nke chukwu ugbu a n'oge dị otu a ka anyị na-ajụ onwe anyị ajụjụ ka anyị jụọ onwe anyị ajụjụ n'ime obi anyị kee otu nke anyị nọ na ya anyị nọ na ndị ga-emepere Chineke obi ihe ọma na ozi nkụzi nke Chineke bụrụ nke ọ ga-abụ ọ bụrụ na ịnụ ghara ịkpọchi obi gị akpọchi dịka ndị a na-akọrọ anyị ebe a Chineke gwara anyị sị inna alladhina kafaru sawaun alayhim a anzartahum am lam tunzirhum la yuminun da n'ezie n'ezie na ndị ahụ bụ ndị na-ekwere ekwe bụ kafirun ma ị dọrọ ha aka na ntị ma ị dọghị ha aka na ntị wee kọrọ ha ajọ ihe dị na ekweghị ekwe enwere ihe ga-eme ka ha bụrụ ndị kwere ekwe naam ghọtụmnwụwaọhụlekụlu bighịm lesimịrịghịm weeleabọsorịghịm mahishawaụ welehụm debụ naọzụi khatamallahu ala qulubihim khatamallahu ala qulubihim n'ezie chineke asachigo mkpụrụ obi ha ọ kpọchigo mkpụrụ obi ha chineke akpọchigo mkpụrụ obi ha mkpụrụ obi nke ha ji eche echiche ihe ọma bụ nke chineke kpọchigoro akpọchi khatamallahu ala qulubihim wa ala wa ala sam'ihim chineke akpọchigokwa ntị ha ihe nke a pụta bụ na maka ihe mmadụ nụrụ n'obi nọ ntị kọọ na ihe na-aba ya n'ime obi ihe mmadụ nụrụ na ntị bụ ihe na-aba ya n'ime obi akpọchigo ntị kpọchie obi ya bụ oge ewetara ozi ọma ebutere ozi ọma butere ha ha ga ihe a ga-asị bụ na ndị awụsa abịago ọzọ kama ejikwa onu igbo wee na-agwa ha okwu gee ntị ka ị mara ka ewu ihe ọma dị n'ime ya maka na ihe ọma dị n'ụwa niile anyị na-agapụcha obodo dị iche iche obodo ndị ọcha si ebe a na-eweta ihe ọma na-abata ewere onye nọ n'ụwa si na naanị ihe dị be ya ka a e ga-eri ọtụtụ ndị mmadụ dị iche iche ndị igbo bụ ndị na-aga mba ọ dị obere mba dị n'ụwa ụmụ afọ igbo na-anọrị n'ime ya ihe a gosi na ndị Igbo bụ ndị sara aka anabata ihe ọma o ruo oge ihe dịka oge disemba ndị mmadụ na-abata onye ọbụla anabata jiri ihe mmadụ iche iche o wetara n'obodo nke ọ gara wee bata nke a gosi na onye ọbụla Chineke gọziri ga-asa aka wee nabata ihe ọma ebe ọbụla o si wee bata mana ndị nke ahụ bụ ndị na-ekweghị ekwe bụ ndị nke ndị Chineke kpọchigoro akpọchi Chineke si na site na-ekweghị ekwe ha na akpọchigo obi ha wee kpọchie ntị ha okwu ọbụla bụ eziokwu na-abata o nwere ụzọ ọ ga-esi wee bata katamallahu ala wa ala samihim wa ala abụsorihim gishawa wee jiri ihe wee sachie anya ha nke a bụ nnukwu mkpọchi dị egwu oge mmadụ na-ada anụ ihe obi ya adịghị arụ ọrụ ahịa ya bụkwa nke a na-ejiri afụ eziokwu e, ihe niile bụ ihe na-eme onye na-ekweghị ekwe onye nke chineke bụrụ ọnụ emezugo ya ahụ ya mere anyị ji akpọ oku walahum azabụ na alim azim ha bụkwa ndị nke ataramahụhụ nke chineke dị egwu ga-adakwasị ọ ga-adakwasị ha n'ụwa oge ha na ọ dị ha ka ha na-ebi ụwa n'ebe ọ dị mma ha dị ama na chineke afọ nke chineke sonyere ha ebe ọbụla ha na-aga n'ụwa ma oge ikpe ọ ga-akakwa njọ ihe nke a pụta bụ na onye ọbụla nụrụ eziokwu wee hapụ ige ya ntị wee tụgharịa uche na ya khatamallahu ala kulubihim chineke ga-akpọchi mkpụrụ obi ya wa ala sam'ihim kpọchikwaa ntị ha waala abụsọrihim gishawa wee sachie ha anya nke ga-eme ha ka a ghara ịfụ eziokwu walahum azabun azim ha ga hawa bụ ndị nke a ga-enye ataramahụhụ nke dị egwu na ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين Chineke, nne anyị na-afụ na Chineke chọrọ ike mmadụ ụmụ mmadụ ụzọ atọ ndị izizi bụ ndị kwere ekwe ndị abụọ bụ ndị na-ekweghị ekwe nke atọ bụ ndị nọ n'etiti ha na-abụ ha anọghị ebe a ma ha anọghị ebe nke ọzọ chineke chọrọ ịkọwatara anyị na mbido isiokwu a kọghara anyị ihe gbasara ụzọ atọ anụnwa enwe ndị kwere ekwe n'eziokwu eziokwu enwekwana ndị nke ama dịka ndị na-ekweghị ekwe n'ezie wekwere ndị nke nọ n'etiti ndị iru abụọ chineke ji amaokwu nke ruo na nke anọ wee kọrọ anyị gbasara ndị kwere ekwe wee bịa na amaokwu nke ise na nke isii wee na anyị gbasara ndị na-ekweghị ekwe isii na asaa wee gwa anyị gbasara ndị na-ekweghị ekwe Hmm. anyị ga-egezi ntị ka anyị nụ amaokwu one ka eji gwa anyị nke ndị iru abụọ maka na ndị iru abụọ ka njọ ha ga-abịa dịka eyi ma ha bụ agwọ nọ n'akịrịka chineke wee wepụta ọtụtụ amaokwu wee kọwapụtara anyị gbasara ndị iru abụọ anụwa iru abụọ ahụ anyị chọrọ ibido kọwara unu ilileomisi meeokụ ụlụee آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين Chineke sịrị na n'ime ụmụ mmadụ n'ime ndị mmadụ ma yakwulu amanna ewe ndị nke na-ekwu na ha kwere ekwe chineke anyị ga-egodo ntị ka anyị nụ ka chineke si kọọ maka ha ọ sị na ha na-ekwu ha bụ ndị nke ji ọnụ wee na-ekwu na ha bụ ndị kwere ekwe amanna wama amanna billahi wabiliyomil akhir na anyị kwere ekwe na na chineke ma kwekwa na ụbọchị ikpe bụ ụbọchị ikpeazụ wama mbi muminin chineke wee kebie sị na ha bụrụ ndị kwere ekwe okwu asị ka ha na-ekwu anyị n'ahịa nke a bụ mbido nke ndị iru abụọ ịkọ gbasara ndị iru abụọ enweghị ihe anyị ga-aghọta n'okwu a ekere ụzọ ịbụọ ha ji ọnụ wee kwuo na ha kwere na chineke kwere n'ụbọchị ikpe chineke wee kebie na ngwụcha amaokwu a wee sị mana ha abụghị ndị kwere ekwe mana ha abụghị ndị kwere ekwe ya bụ na ha na-ekwu na ha kwere ekwe chineke na-asị mba na na ekweghị anyị ga-agị ntị ka anyị nụ ihe ha mere chineke ji kpebie يخادعون الله الذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون nke a bụ amaokwu nke iteghete amaokwu nke asatọ na nke iteghete ka na-akọkwa gbasara ndị iru abụọ yukhadi'una Allah walladina amanu ha na-awọrị chineke ma na-awọrịkwa ndị nke kwere ekwe wama na illa anfusahum wama yash'urun ma na ezie onwe ha ka ha na-awọrị mana ha amaghị mana ha achọpụtara ihe nke a na-akọwa bụ na otu ha ji jiri ọnụ wee na-ekwu na ha kwere ekwe ma n'ezie ezie chineke mana ha ekweghị ha chọ na ha na-awọrị chineke ma chọkwa na ha na-awọrị ndị nke kwere ekwe maka oge ha bịakwutere ndị muslim na ndị kwere ekwe ha sị ha na anyị kwere anyị kwere anyị kwere chineke wee na-akọ maka ha sị na ndị a bụ ndị na-awọrị chineke na-awọrị ndị kwere ekwe ma n'ezie n'ezie enweghị onye ha na-awọrị karịkwa onwe ha onwe ha ka ha na-awọrị ha marịkwana uche ha eruo n'onwe ha ka ha na-awọrị naam fi qulubihim marad فزادهم الله مرضا ولهم عذاب أليم عليم بما كانوا يكذبون na mkpụrụ obi ha n'ime ime obi ha ewere ọya dị na ya ọya anyị ma ọya ubi ọya dị n'ime obi ha chineke wee tinyekwuru ha ọya n'ime ọya ha were ntụpọ n'ime obi ha ha were ihe ogbugbu dị n'ime obi ha were ajọ ihe n'ime obi chineke wee were ajọ ihe wee tinyekwuo n'elu ajọ ihe nke ewe n'obi ka ajọ ihe ha wee n'obi maka na ha bụ ndị nke na-aghọgbu chineke na ndị kwere ekwe ha bụ ndị ruo abụọ ndị na-apụta ha si na ha eso gị ma n'ezie ha esoro gị ndị na-apụta eburu maramara n'ihu ka nkịtị n'azụ nke a bụ nnukwu ọya eweburu ya n'obi ine ịfụ na ọtụtụ mmadụ na-eme iru abụọ n'ụzọ dị iche iche ma ọ bụ n'ihe gbasara okwukwe ma ọ bụ ihe gbasara mmekọta mmadụ na ibi ya ma ihe gbasara ezinụlọ ndị ọbụla na-eme iru abụọ ndụ ha adịghị adị n'otu kwesịrị ha na-ebi ndụ onye bụ ọya chineke si n'ime mkpụrụ obi ha ewere ọya chineke wee ọya n'inu ọya ha wazadahum lahum marada walahum adabun alimun bima kanu yakdibun ha ga enwekwa ntaramahụhụ nke na-afụ ụfụ dị egwu site na ihe nke okwu asị nke ha na-ekwu n'okwu asị niile ha na-ekwu ke nke bụ okwu asị ha na-ekwu okwu asị ha na-ekwu bụ na ha sịrị na ha kwere ekwe na chineke kwekwa n'ụbọchị ikpe okwu asị ka ọ bụ okwu asị ahụ ha na-ekwu iji wee wọgbuo chineke wọgbuo ndị kwere ekwe ha ga-ewe nnukwu ntaramahụhụ nke na-afụ ụfụ dị egwu n'ụbọchị ikpe ụmụnne anyị anyị na-ayọ ọnụ na okwu nke anyị ji bịa abụrụ okwu egwuregwu okwu nke chineke nke anyị kwesịrị ịtụgharị uche n'ime ya wee gee ntị ewere ajụjụ ọbụla dị gbagwojuru onye ọbụla anya n'ime ya ọ ga-ajụ anyị nwanne anyị nwoke ga-enye aka wee kọwara unu otu a ga-esi weta anyị oge ọbụla maka na oge na-agwazi anyị kwarapụ kwarapụ mana nụnanya anyị agụgo amaokwu atọ n'ihe gbasara ndị iru abụọ ọ ka na-agakwa n'ihu anyị na unu zụta echi unu ga-anụkwa anụtọpụ ihe gbasara ndị iru abụọ a ga-akpọlite nwanne anyị nwoke bụ Jibril ka ọ kọwatara anyị wee ike ịkọrọ anyị maka mmechi nke taata ndị Igbo ndị nwaanyị otu akọ anyị n'ọnụ anyị ekelele unu na oge unu nyere anyị nakwa ige ntị nkunu na-eme um, ọkwa ka anyị e were ohere akọwatara unu na otu ụfọdụ n'ime unu si akpọ anyị na-ajụgasị anyị ajụjụ ọ na-amasị anyị na nkọwakwanụ nke anyị na-akọwara unu na njedebe ka otu o si adị ụlọọrụ anyị isi ụlọọrụ anyị karịkwa na national mosque supreme council for islamic affairs onye ọ isi ụlọọrụ ahụ kwunu ga-ajụ ma unu chọkwa ịkpọ anyị n'ekwentị anyị nwere ekwentị ịtọ ebe a geenụ nchọ ọfụma ka unu nara akara ekwentị ndị a ọ bụ 080 37 080361407 ọzọ bụkwa 08036502716 nke ikpeazụ bụ nkunuma 09067155574 ndị Igbo nọrọnụ nke ọma ọ bụ m nwanne unu nwoke bụ Jibril Ụzọma Ogiri na asụ ụnụ nọdịnụ nke ọma na ụmụnna anyị ka ha kelee ụnụ aka m bụkwa nwanne nwoke bụ ịsa fraịde okonkwo onye nke na-akọwatara ụnụ ọnụokwu nke chineke na-atụpị ya na asụsụ igbo ana m ekenekwa ụnụ na-ayọ chineke ka o were ngọzi ya na udo ya ọkacha nke o wepụtara n'ọnwa anọ bụ ọnwa ramadan were gọzie unu niile n'ihe ọbụla nke unu na-eme udo dịrị unu niile afọ mbụ harun muhammad eze amayo chineke ka nkọwata nke taa bụrụ ihe gabara anyị n'uru n'ụwa makwa n'ụwa ọzọ assalamu alaikum warahmatullahi